ogige ọbịa anyị ekene gị agụghị ụzọ agụghị ọnụ chiefuo igbo bụ igbo chi afọ efukwe nwata bụ afọ chi efu igbo bụ igbo mma mmanụ ee igbo bụ igbo ụtụtụ ọmanụ, nụ a na agụ ụzọ agụ ọnụ na chi efuo onye na-ekwu okwu bụ eze ndị igbo na Republic of Guinea ana m asị ka m chetara igbo igbo nọ n'ụlọ igbo nọ n'ụzọ ije ka anyị ghara ichefu ihe nna nna anyị arapụla anyị ihe nna nna anyị ha ji wee biri wee nọka nka tata anụnwa anyị ada ụmụ anyị ihe gbasara ọrụ ugbo ọrụ ugbo bụ ihe eji malụ igbo niile ọrụ ugbo bụ ihe eji wee malụ ndị igbo ya ka igbo ji wee karịsịa tata anụnwa anyị na-ebe na ndị fulani na-egbuzi anyị anyị na-ebe anyị kpara aka n'ọnụ ọ sị na ndị fulani na-egbu na-emebi ugbo ha na-eme nke a na-eme nke a ya bụ na anyị niile rapụrụ ọrụ ugbo nna nna anyị farapụrụ anyị wee jebe ịchụ ego na-eje ịchụ ego ụfọdụ n'obodo Igbo ụfọdụ n'ebe dị iche iche wee na-asị na tata anụmanụ ọ bụ na anyị na-akọtanwu ihe anyị na-eri anyị nwere ike anyị amachi ndị awụsa ka esi ugwu ọsọ bụrụ tomato gbadata n'igbo anyị nwere ike anyị amaghị ndị Fulani ka ha chiri efi si Sokoto wee bịa Aguleri ọ bụrụ na anyị na-azụ ewu na-azụ efi na-azụ ọkụkọ na-alụ ọrụ ugbo e, unu na-anya efu nke nke mmekọtara ebe a na mụ na-eje Amerịka na-eje London na-eje Rọshia na-eje Izrel ama eme ka nchefuo ihe nna nna anyị harapụrụ anyị wee na-asị ndị Igbo onye ọbụla na-echeta na omenala Ozemene Nsugbe bụ nwanne m nwoke si na na-eweta ego ga-eji wee nye ndị ọrụ ugbo enye ndị milonia farmers ana m agwa ma Anambra steeti gọọmenti ma Imo steeti gọọmenti ma federal gọọmenti of Nigeria unu weta ego e ga-enye ndị ọrụ ugbo bịanụ na Igbo bịanụ n'igbo obodo gaa n'ime ime obodo nye ndị ọrụ ugbo unu enyezina ihe ndị milonia farmers ndị corporate anọsi anọsị n'ọfisis onye inyere ya o chọọ visa jebe Amerịka jebe holiday n'ịbịa iwere ego a e ga-enye ndị ọrụ ugbo nye ndị ọrụ ugbo nọ n'ime ime obodo bụ ndị na-eme na ndị na-adị na be anyị ị ga-afụ na obodo dị iche iche ị ga-afụ na ndị ọrụ ugbo na-esi n'ime ugbo na-ebupụta ma ji ma nduko ma ife niile dị iche iche ọ bụrụ ndị corporate famasi a nọ ndị a bụ ndị nọ n'ime ime obodo ndị nne anyị na ndị nna anyị na ụmụ okorobịa anyị na ụmụ agbọghọbịa anyị bụ ndị ka tinyere uchu n'ịrụ ọrụ ugbo ihe m na-ekwu taata anụnwa bụ gịnị ka anyị kwado ọrụ ugbo ka anyị ghara ịdị na-afụzi na ya na-arụ ọrụ ugbo bụ onye kpuru isi bụ onye na-amara oyibo bụ onye na-amara akwụkwọ Mụ na onwe m ejego m obodo dị iche iche na mba ụwa wee chọpụta na ndị ọcha bụ ndị ọcha ahụ na-agbakwa ejukwuru ọrụ ugbo egwu egwu wee na-asị ndị igbo ka onye ọbụla nachite na omenala ka anyị nachite n'ọrụ ugbo ka anyị nwee ike na-akọtanwu ihe anyị na-eli tata anụnwa unu n'anya ihe ọbụla anyị na-eli na ihe ọbụla anyị ji ebi ndụ bụ ndị ọcha na-enye anyị ya ọ bụrụ gịnị na anyị etighịrị uche onye mụọ nwa ya n'ala Igbo ụmụazị amụrụ mụrụ na Asaba kama ọ ya asụrụ Igbo a na-asụrụ ya oyibo ụmụazị amụrụ mụrụ na Ọgụashi kama a ga-asụrụ ya Igbo a na-asụrụ ya oyibo onye mụọ nwa ya n'obodo ya n'ime obodo dị iche iche tata anụ ụmụazị anyị na-agbazili asụsụ Igbo ọsọ onye na-asụ Igbo a na-afụ ya asị onye na-amara ihe mgbe na-asị ndị gọọmenti anyị dị iche iche na-asị ndị ndị uh, gọọmenti okpuru ọchịchị ma gọọmenti nke steeti ma gọọmenti nke etiti ka anyị kwado n'ọrụ